ọha na eze ndị na-ebe a na ana m asị unu n'afọ ọhụrụ anyị mara ụnụ mma ihe ọma mere onye mere ibe ya ya gaziere unu ihe niile nke unu na-achọ kemgbe afọ niile gara aga n'afọ 2024 unu ga-enwetacha ya ana m asị unu bụrụkwara otu unu na-anọnyere anyị na gịnị mmemme igbo ekunye abịago ka o abịa na nke afọ a ga-aka ndị ọzọ anyị na-eme mma n'ụbọchị taa unu ga-ahụ ndị dị agha ụmụ okorobịa dị iche iche kpọrọ akpọ zuo ezu mụ na ha nọ ga-akọpụta ọtụtụ ihe dị mkpa anyị ga na-etinye na ihe anyị na-eme mmecha aga m akpọ ha ha kwuo aha ha n'ofu n'ofu ebe ha si na ihe ha na-arụ biko tọọ ntị n'ala gịnị ka ị ihe a na-ekwu echefukwara nọ ambasadọ Chinyere Adaeze Ogbonna bụ onye ndu na ihe mmemme ụbọchị nkịta tata ka m bido n'iji ụmụnne m ka ha kọwaa aha ha na ebe ha si ka m bido onye nọ n'aka nri nna odogwu biko kọtụrụ anyị aha gị kpọrọ anyị aha gị onwe ihe a na-etu gị na onye na-ebe nke egwu ihe m bụ Dandlos aka na-arụ aka na-eme na-ete ụlọ uri both student and ọ na-ahụ ka o si aga ka m tiwakwuo olu m bụ oge ọ na-ahịa ihe ụlọ ihe ọhịhịa <laughs> arụcha ụlọ ete ya kwụgbuo ya kwụgbuo ya na-akwụ mụrụmụrụ na-elekwe na ya maka gịnị ụlọ ga-emejuosi kere ebe a ga-esi enweta ya n'igbe ekune ka otu a na-adị ka m gaa n'aka ekpe m odogwu nwoke onye ọcha ka onye ojii ma o ya anya na ịma na o zuru ezu mgbakọta anyị aha gị ebe izi na anyị na-abụ a aha ọ bụ architect Jat Aneke Ajat Concept Nigeria Limited ee eh, ọba ịba aka na-ewu ụlọ na esu ụlọ na-ewu ụlọ otu ọbụla ọ na-esi ndị ebe niile obodo dị iche iche steeti ọbụla ka ị tụrụ anyịrụ ya ọ bụ Lagos ọ bụ Igbo Imo Akwa Ibom ebe ọbụla ị chọrọ anyịrụ ya ọ bụ ịchọrọ ịrụ ụlọ ebe a na-eme nkwụrị anyị nụ ya ọ bụ ụlọ obibi anyị nụ ya ọ bụ ụlọ okere enye ego anyị nụ ya ọ bụkwa nke ndị bekee na-akpọ ee eh, shopping complex anyị nụ ya ebe ebe ọ na ịchọrọ anyị na-anụghị ya so ka Chineke dị ike niile gọzie ọnụ n'aha Jizọs ụlọ nwere ọtago gị ya bụ jee eze ọ bụma mbịakwuo eze aka gị ji ụlọ bidoro ịkpọkọlata aja ịkpụ ihe ọkpụkpụ ọrụ wee wee welie dịka ebe anyị na ugbu a ụdị ụlọ ọbụla ị chọrọ biko ị ga-akpọtara anyị gịnị ka anyị kpọta nwa amadi ka o gosi anyị ka o si adị ụnụ ga-asị ambasadọ ndị gị na ha nọ n'ụbọchị nke taata dịka ndị ọrụ ndị ọrụ maka na a ga-asị gịnị onye ọbụla gbaa mbọ gịnị nwee aka ọrụ ka anyị gakwaa na nwa amadi ọzọ onye isi ala ka ọ kọwakwuoro anyị ụlọ ahụgokwa ihe ya na igwe ekenye ma nke ahụ gịnị nke abụọ na abụ igbo ndị ọma na-ege ntị ana m ekele unu aha m bụ david otu ọ sọrọ chi dụrụ anyị ka eji onye isi ala wee mara aka ọrụ anyị wụ ime ka ụlọ were dị mma iwu ụlọ anyị na-arụ plọmbin arụcha from mbido wee ruo na ngwụsị ọ bụ ihe anyị nọ n'ime ya anyị na-asị ebe ọ na nabụ ụmụ Igbo ọ na-adị mma ịkpacha akụ gị rute ụlọ maka akụrụ ụlọ agbara onye kpara ya nụ biko jisi na ike ihe nke ọnụ na-eme na-eme na ọfụma ma chetakwa na enwe obodo unu si otu ọrụ gotere ebe unu were welata ya ụlọ amara na ọrụ na wee jisi na ike ekele ka o si ada anyị nwere ebumnwee mfụ ụlọ leruo anya n'ọgbakọ nke ụbọchị nke tata na ihe niile gbasara ụlọ obibi ma ụlọ nkwari nke ọbụla a ahịa ma ụlọ azụmahịa o zuru oke e nwere onye ga-ebido n'ala gwuwe ya rụlite ya kụchie ya nwee onye ga-ahịagbu ya ọ dị mma n'anya nwekwa onye ga-eti iju ihe mmiri si agba na ihe niile ụlọ ahụ na ebe anyị nọ na anyị arụzuoro ya bụ ụlọ kedu ihe ụlọ nwere ịgwa ụfọdụ na-echesi na ndị be ha agaghị abịa arụ ụlọ ebe ụlọ na ha ga erutewu ndị ga-arụ ụdị ha kedu ihe nwere ike ịgwa ha ma ndị rụrụ mba ofesi ntụnyere noodles aga m ahụ onye gara ya kedu ihe m ga-akọwapụta ha ka a maa na e nwere gịnị ihe niile n'ala Igbo ihe anyị nwere ịgwa na ndị dị otu a na anyị makwa na ụfọdụ ọgwụ na ịma egwe ndị na-ada ha na-enweghị e, nkwado ma ọ bụ na nke ndị oyibo na-ekwu trọst n'ebe maka ọtụtụ ndị ọrụ aka na-eme ama ha na enwe ndị ji obi ha were arụ ọrụ so mana ọdụmọdụ m na ha bụ na ha enwe n'obi nkọja enwere ndị ga ha nọ otu anyị nọ na onye ka ha na akịtekt so wee mgbe m e kpọrọ ya okporo ọ ga-ekporo anyị we are like a team here ọ ga-achọta anyị anyị ga-abịa rụọ ọrụ rụọ ya ọfụma ọnwụ na enwebe enwe ndị na-eme gị nke na-adịghị mma gbaa anyị ka ị nwane anyị ka ịhụ ka anyị si eme kpọmkwem <laughs> o ji ya kpọmkwem maka na ọhịa onye na-atụ ụjọ ụfọdụ ga-asị gịnị ndị mbụ riri obere ere ha ụjọ mana ị gaghị ekwesị na arịa erigo ogbe ụjọ n'oge ị ga-arịzi oge ọzọ achịta edere ihe ị nwere ike ikwu ee ịma ọtụtụ mgbe ma ndị mba ofesi ma ndị na-eme azụ nzụmahịa na-azọpụta ego nye egwu ha bụ onye ka m ga-enwe ntụkwasị obi na ya maka ya na-ekwu okwu ego a na-ekwu okwu ya bụ abụghị obere ego ọ nnukwu ego ka ọ bụ mana ihe anyị na-akwụ ọrụ bụ ndị ahụ na-egwu na atụ na-eme ha sị ka ha ọrụ awụ na ọrụ na Lagos ebe a nwe ọnụ ka ha ọrụ ebe a onye ogelekwara ha abụ ndị injinias ndị nka ndị ọrụ aka ha ga-alọ n'ikpe mmụọ eweta ego mmụọ orie awụgodo na mmụọ owere ihe ọ na-eme gbara ha nzi n'ụlọ ihe ma gba ụnụ bụ ebe anyị nọ ee obi chiri anyị ike ndị eze obodo ma onye anyị bụ ndị ukwu ụmụ onye anyị bụ onye mere ndị mmadụ ji were na-eme gịnị enye anyị ego si anyị jee ga-aga arụ ma na-enyekwana anyị eme gịnị arụ ya otu ochi kwesị nke na-arị na nụ nga ugbu a ọ nle ya na ọ ga-ahụ otu ala ma ebe niile dị ụba anyị akwa ego ụgwụ anyị rụọ ya onye abata from mba ofesi ọnụ ya ahụ ya arụrị ee ọfọdụ na-eme were mma anyị bịa bịa kelee so biko chukwu gọzie gị na ya mmadụ datara ndị dị otu akadị so ihe mba gụwa bụ na-ege anyị ntị na ya m na-agwa gị bụ ọ bụ isi mpaghara anyanwụ isi ọdịda ya ebe ọbụla isi ọ daghara ịkpọtọ ha n'igwe ezugbo gwa ha ha bụ otu a ga-esi were emegere erite anyị kpụọ anyị anyị ga-arụrụ gị e. asụgodo ọgwụgodo nde nde nde nde nde naira akwụ ego anyị ga-emegere anyị ga arụ enye m otu o si were dere ọnya ka m sị ka m gụọ ndewo ụlọ anụghị otu o si daa enweghị ọzọ ị na-agbakwunye na ihe dịka nwanne anyị nwoke si wee kwuo na-agbakọ gị awụ afọsọ ibe ya ihe ole kwuru mpụta gị ụlọ ahụla ya ka anyị ji na-asị gịnị onye mee ya jụrụ ajụjụ ekwuru na gịnị enwe ihe mere na mbụ ị gazighị eme ihe ị kwesịrị ime a ga-egosipụta ụlọ ụlọ ebe anyị nọ ụlọ hụ aka ọrụ ha anaghị abịa ịtụ ọnụ ihe a na-ekwu ihe gịnị ihe a na-eme nke ahụ kwanụ n'anya ịkpọtụ ha naghị na igbe kunesi ị ịrụ ihe dị ụta ụjọ ọ bụla atụla gị a ga-akpọta ha ha arụ echiri gịnị igodo gị chiri gị n'aka anaghị egbu oge bụkwa ndị ị ga-enye ọrụ ịrụkọta akụ ọjọọ apụ n'ime ọrụ <laughs> ma ebido isi ha lekwe otu ka isi chọọ ịchọrọ n'otu ọnwa nwa bụ nye ha ihe eji arụ nye ha ihe niile ha na-agbapụ ya ọsọ rụọrụ gị rụ karịa tupu ha na-arụcha n'ofu ndị n'aka dị na aka igba na-akwụkwa ha ọrụ maka gịnị aka ọrụ ha dị mma ana m asị unu mgbanụ mbụ gịnị na-ekiri igbo ekiri ihe ọ bụla ị chọrọ anyị na-enye gị ọkachasị gịnị nke afọ ọhụrụ anyị bịa n'ụzọ pụrụ iche maka gịnị ewumụlọ ọ dị mkpa ka mmadụ gịnị nwee ebe obibi nwana masị unu kelenu ndị igbo ekene ụwa niile ebe ha nọ ndị igbo na-anọ si na ha ka ọ gaziere ha mgbe ana m asị mba niile ebe ọ ị na-anụrụ na-ahụ igbo ekune ọwụ ihe ozurụwa ọnụ anyị kelere m unu ihe unu na-eme dị mma asị nke onye na-eme ka a na-akpọ nwa mma so ihe ọbụla ime emete ya ọfụma ọhịa ọma ka ọwa masị gaa n'ihu mba niile leenụ tụkwasị n'obi n'ebe igwe kpụọ kpọọ ha n'ahịa ọhụrụ ntụrụ mgbasa ozi ha ga-agbasara ụlọ ozi ụlọ ọfụma nwoke dịka ụlọ anyị nọ ime, kedu ebe arụ duru ụlọ anyị mana ya gwabeghị ebe ọ dụ ahụ ike ire eche ma ọwụ mba ofesi dị ohere agbawapụta ebe ụlọ ahụ otu ọ dị ee ụlọ a ọ dị na ime okorodrak dị na ọgbụụza autonomous community in Idato South Imo steeti ọ bụ obodo a ka a kpụrụ anyị anyị ji ga tiwe ala bo ya ibu gwa ala sọ ụlọ dị otu anyị ga-ebu nwe ebe ekwena mechaa ya nwa amadi nwee nụ mba ofesi obi ọ nwụtara na njem krismas a afọ otiri ọ kpọkwara anyị ncha niile igwe kilie nọkwa ya ee wee kọvakwa mmemme otu ochie were dị ya sa anyị ọ na-emela na ya atụghị anya nke a n'ihi na mgbe ya na egwu ụtọ gị mana igbo ekiri egwu ese na gaa n'ihu n'ebe ọwụ na ebe igbo ekilie nnọ ka o si wee bịa ya si gaa n'ihu adabara ya gaa n'ihu rụchakwa ihe niile a mechaa ihe niile gbakwa ya nzi ndị oyibo ee ya achakie nwa amadi alụta obi obi juru na aṅụrị ọ kpọkwara anyị mee gịnị were kelee anyị nke ọ pụrụ iche ihe m na-ekwu bụ eji m ohere a wee na-akpọ mgbe ọnwụ na o mere kpụtọrọ na igbo ekilie igbo ekilie ga-akpọ anyị onye ọbụla na-atọ ọjọ ma ga-eri ego ya ọ na igwe ekilie ịkpọ igwe ekilie ga-enye anyị anyị bịa buo ala ibu ka ị na-eme ote a ka chineke anyị gọzie gị n'aha jizọs na-ekele ndị na onye asị ka e e aka m mma mgbe ya agwa ọhaneze ndị nke na-achọ ire akụrụngwa ndị akụrụngwa dị iche iche otu ndị igbo kere ndị igbo kere ga-enye onye ọnụchọ gbasaa ozi ọma ndị a na-agba ha natara ihe na-aga ha agawa agawa agawa so ana m agwa ọhaneze na-ege ntị ka ọ nọ nwee ike na-akpọtụrụ igbe ekele ka ha nwee ike ree akụrụngwa ọma ọfụma ọfụma ọ dị mma ụnụ anụ na-ekpọ mkpe n'ọnụ ụmụnne m bịara n'ụbọchị nke taata ana mazi ya gaziere unu ka unu na-anọ n'igbe kilie ọrụ ga na-abịa ị ga na-arụ na-enweta ihe eji atụ ndụ mmanụ igbe ekule gakwa na akịrị ha na-asị ụlọ gịnị ya gazie olu wee ruo na nnọkọ mgbe ọzọ